ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke nkachasị udo niile dịrị ụnụ n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi ọnụnụ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị Life world Radio Ministry nke ngalaba afrịka site na ngalaba nke naijiria site n'ime ụlọugwu eru nke dị n'ime Ibadan na Ọyọ steeti ka olu a si eru unu nso n'ogede ugbu a ka ọzọkwa ka udo nke chineke nke si udo niile dịrị n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst onye nwanyị anyị na ịga n'iru n'ụbọchị nke taa inwe ihe ntụgharị uche n'ihe mmụta anyị anyị ga-agụ site na akwụkwọ oziọma nke jọn dere oziọma nke jọn isi atọ ga-agụ naanị amaokwu nke iri na isii jọn isi nke atọ amaokwu iri na isii osi n'ihi na chineke hụrụ ụwa n'anya otu a na o nyere ọbụna ọkpara ọ mụrụ naanị ya ka onye ọbụla nke kwere na ya ghara ịla n'iyi kama ka o nwee ndụ ebighị ebi ka chineke were ebere n'afọ ma ya okwu nke a ka onye anyị ndụ nọkwa n'ezi mkpụrụ n'ime anyị ka okwukwe wudosi ike n'ime anyị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen dị ka ịga n'iru na ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ ịfụnanya ịfụnanya bụ isi okwu anyị n'ụbọchị nke taa ọ bụ na anyị anya n'ụwa gburugburu anyị ga-afụ na ụfọdụ ihe ndị ụwa na-afụ n'anya ma ihe mmadụ na-afụ n'anya ihe anya na-afụzikwu na-egosikwa na chineke kere ụwa kere ụwa n'uju ya wee nye mmadụ anya iji afụ ụzọ ọbụladị mgbe o kere mmadụ iji anya anya afụ ụzọ anyị na-afụ ihe dị mma na-afụkwanye nke ọjọọ anyị na-afụ ihe dị ukwuu na-afụkwanye nke nta ihe dị iche iche ka anya na-afụ ma mgbe anyị na-afụ ihe ndị anyị na-afụ ha obi anyị na-atụgharị wee na-agbakọ na-ewepụ ma n'ime ihe niile a ihe anyị ji ma ihe nke anyị tụkwasịrị obi na ihe nke anyị na nzudosi ike na-eweta ebe obi anyị ma obe ihe nketa anyị na-akwudo mana nke kachasị nke bụ na ihe ọ ọbụla ịfụrụ e n'anya ihe azụdosi ike ihe ọbụla efuru n'anya ị ga-enwe mmasị pụrụ iche n'ebe na-abụ ihe dị o wee na-emezi ụfọdụ ndị mmadụ na-afụ ego n'anya ụfọdụ na-afụ akụ na ụba n'anya ụfọdụ na-afụkwanye nwunye ụfọdụ na-afụ ụmụ ụfọdụ na-afụrụta ihe dị iche iche dị ka mmasị onye si wee dị ma dị ọchịchọ nke obi onye si wee dị ma ịhụnanya ndị a niile ma ihe atụkwasịrị obi ihe ndị a niile na-agwụsị agwụsị ihe ndị a niile ụfọdụ ha dị ete aka ka anyị n'ịma atụ ọbụ ndị fụrụ ụgbọala n'anya ịfụ ụgbọala n'anya taa ịfụ ụgbọala nke pụrụ iche tutu ọ na-erute arọ na abụ ma arọ ịtọ ụgbọala anyị fụrụ n'anya ebido mmebi ebido ịla n'iyi ebido na-ewesi ihe kwesịrị na o jiri ma mma ọ bụrụ na agbara ihe ndị oyibo na-akpọ penti obido na-achaghasị na-agbanwe ọ bụ nnọọ ihe oji ji aga njem obido na-erichasị ụfọdụ ha bụ igwe a na-ata nchara efunanya mmadụ nwere n'ebe ụgbọala ahụ nọ na onye ahụ nwere n'ebe ụgbọala ahụ dị abịa bido na-ajụ oyi onye ahụ achọwa inweta ihe ọzọ etu ya ka ọ dị n'akwa ọ bụrụ igo akwa ọma mma mbọsị ahụ igore iwere na-anya isi ma were na-eku mgbe ị ga-eji asụ ya mmiri yie otu ọnwa na nke abụọ bata n'otu arọ ọchaga mbụ akwa nha ihe ọzọ ụfọdụ ha na-agbanwe ụfọdụ ha aṅacha aṅacha ihe ndị a niile abụrụ ihe na-egosi na mgbanwe dị na ihe ndị niile mmadụ na-afụ n'anya mana ọ bụ na ịfụ chineke n'anya chineke adịghị agbanwe ọ bụ na ịfụ ọkpara nwa ya jizọs n'anya ọ dịghị agbanwe ọ dịghị ata nchara ọ dịghị agharịpụ akwụkwọ nsọ mere ka anyị mata ọ sị na jizọs jizọs bụ etu ọ dị na mbụ etu a ka ọ dị ugbu a etu a ka ọ ga-adịgide ruo mgbe ebighị ebi etu a ka ọ dị taa etu a ka ọ dị ụnyaahụ, etu a ka ọ ga-adịgide ruo mgbe ebighị ebi ịfụnanya nke anyị na-akọwa taa wee bụrụ nke chineke nwere n'ebe mmadụ nọ ọ chọghị ka mmadụ laa n'iyi n'ihi na o kere mmadụ na ihe o nye anyị ụwa niile ọkpara nke naanị ụmụ naanị ya otu naanị ọkpara ya ka ọ bịa n'ụwa tara mmadụ ahụ nwụọrụ mmadụ ọnwụ biliekwa n'ọnwụ wee lago n'eluigwe ka o wee nyere mmadụ aka na ka mmadụ na chineke wee dị n'udo ka mmadụ na chineke wee dị n'otu chineke tụfuru otu naanị ọkpara ya ka o wee nweta ụwa niile ịha bụ ịhụnanya nke dị oke egwu ya bụ ịhụnanya nke chineke nwere owe nne naanị otu gbakọkene otu naanị nwa ị nwere iwere chụọ àjà ka ị nweta ndị ọzọ ebraham ji azik iji achụ àjà maka ịhụnanya nke o nwere ebe chineke nọ n'ihi na chineke gwara ya na ya chọrọ nwa ya naanị otu nwa bụ azik iji wee chụrụ ya aja ka anyị wee nwalie ya mara na ịhụnanya nke o nwere n'ebe ọ nọ na o ike ma abraham adaghị na nnwale ya chineke achọghị ka anyị daa na nnwale ọbụla ọ na-enye anya ọbụla dị gbasara ịfụnanya o nwere otu nwoke na-aga njem ya na nwa ya nwoke na enyi nwa nwoke ha na-aga njem ụgbọ mmiri ka ha ji aga njem mgbe ha na-aga njem n'ụgbọ mmiri a ebili mmiri wee tụwa ihe mberede wee mee n'ụgbọ mmiri ụgbọ mmiri wee tisa ha wee buze ndị na-egwu mmiri ka ha wee zọta ndụ ha mgbe nwoke afọ na mmiri na-achọ ilomi ha niile ọbụla dịkarịsịa e, nwa enyi nwa ya nwoke a gbara mbọ gbaga nwa ya nwoke wee zọpụta enyi nwa ya mmiri wee rie nwa ya ma ọ zọpụtara enyi nwa ya nwoke a wee nwee ọṅụ mgbe a na-ajụ nwoke a si ya nwa ga nwụrụ anwụ enyi nwa ga ịzọpụta ya ka ihe kpatara iji enwe ụdị ọṅụ a ka ihe kpatara ka ihe kpatara gị n'ụdị omume a n'ihi na ọ bụrụ onye ụwa maka nwoke a nwere nchegharị n'ihi na ọ bụrụ onye ụwa na mmadụ dịka osi wee kwesị onye a eburudo ụzọ zọpụtagodi nwa ya bifọ ọchọpụta chọpụta ịzọpụta enyi nwa ya nwoke a wee kọọ wee sị na na ya ma na nwa ya nwere ezi ndụ n'ime jizọs kraịst na asịkwarị na nwa ya na anwụ na-oketago oke na eze nke chineke mana enyi nwa ya enwebeghị ndụ nke kraịst na ya chọọ ka ọ laa n'iyi n'ihi na ọ laa n'iyi na nke ụwa ọ ka ya laa n'iyi na ọkụ mmụọ o wee bụrụ ihe ịtụnanya na ihe iji wee nwee ezi mmụta ịfụnanya ka nwoke a gosiri n'ebe onye na-echegharịbeghị onye na-amatabeghị jizọs nọ aka onye wee bụrụ gịnị ịfụnanya na-eweta udo ịfụnanya na-eweta ọṅụ ịfụnanya na-eweta ntụkwasị obi ịfụnanya na-eweta ezi ntụkwasị obi na ogologo ntachi obi na-ewetakwa n'okwukwe gị onye na-ege ntị gị onye na-atụgharị obi n'uche n'oge dị ugbu a efugo ịfụnanya nke chineke ị nwetago ịfụnanya nke Chineke ị na-ebi n'ịfụnanya nke Chineke ịfụnanya nke Chineke akwụkwọ nsọ kpọrọ Chineke ịfụnanya ịfụnanya nke Chineke bụ nwa ya Jizọs Kraịst ịfụnanya nke Chineke bụ ịnabata nwa ya Jizọs Kraịst n'ime ndụ gị na-ebi ndụ n'ime ya ọ sị na n'ọfụrụ nwa n'anya otu a o nyere ọ bụ naanị ọkpara ya ka ọ mụ naanị ya ka onye ọbụla nke kwere na ya ghara ịla n'iyi kama ka o nwee ndụ ebighị ebi ị chọrọ ndụ ebighị ebi enwetago ndụ ebighị ebi jizọs kraịst bụ ọsịsa nye ya ọ bụ na ịnabata jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ị ga-afụ ihe dị ebube ị ga-afụ ihe dị ukwuu ị ga-afụ ihe pụrụ iche ị ga-ahụkwanye mgbanwe na ndụ gị ebe ọ bụla nọ n'ogodo ugbu a ị na-ege okwu a hulata isi kwupụta mmehie gị nye chineke si a na ịchọrọ ndụ nke ebighị ebi ya si a na ịchọrọ ịfụnanya nke a si a na ịchọrọ mkpakarịta ụkọ nke gị na ya site na nwa ya bụ jizọs kraịst mgbe ị na-eme nke a ị ga-afụ mgbanwe na ndụ gị ka ekpere chineke onye nwanyị chineke nke pụrụ ime ihe niile lee ndị origo ndị a ụmụ gị ndị a ndị nke hulatara isi n'oge dị ugbu a ndị nke na owere okwu gị ndị nke bịara na ntụgharị uche na mmụta nke dị oke egwu onye nwanyị chineke lee ha gị bụ onye na-ele anya n'obi mere ha ebere ụkwasị ha ngọzi gị dịka o wee kwesị site n'ịfụnanya gị gbaghara mmehie ha hichapụ afa ha na akwụkwọ nke ọnwụ ma debe afọ ha n'akwụkwọ nke ndụ ndị ga esikwa ekwe na ngwara ndị nke kwere na aga azọpụta ha onye nwanyị mere ha ebere n'ihi jizọs kraịst bụ onye nwanyị. eme gị onye nke kwenyere n'oge dị ugbu a amara na ịnwego ezi ndụ ebighị ebi kwudosie ike na nkwenye nke ya ekwenyere ilekwa n'azụ n'ụjọ alaghachikwara na mbibi ka ihe wee nketa nke chineke na ndụ nke na-abịanụ n'ihi jizọs kraịst bụ onye nwanyị. eme ọ bụ na ịchọọ ma onwe nwee mgbaama ma okwu emechọrọ okwu ndụmọdụ ma nkasi obi unu ga-enweta n'igwe okwu 56719493 maọbụ ka na 08132900111 ọzọkwa 08132900. 111 matani na okwu a na-abịara ọnụ site n'ụlọ ọrụ ndị Life Word redio ministri ka onye nwe Chineke gozie okwu nke a ka ọ mmịa mkpụrụ n'ime anyị ntụkwanye ezi ndụ mgbe anyị ga-ahụ ọzọ n'ihi Jizọs Kraịst onye nwe anyị amen